ewo nneka chelucha nneka chelugoro ka m bịa olugoro ọtọ kwụrụ ọtọ gbanyegodo ọkụ biko home um, now faka dị het ọzọ ya timoti nke anụ nwapụtakwazienụ gịnị ka ịkwana ihe ọ bụla ewo nneka n'igbu omo anwụọ m this is just 15 seconds anyị ji bido na-etina m egbu oge oluzikwanụ 5 hours ikwukwanụ gịnị nwoke m nwaanyị asị m n'igbu omo igbu omo nneka ọ nta a ka isi eme ndị be biko nyekwanụ m aka dị otu moto otu m si gbu ya na eh? bịa nwaanyị dinye gị dinye gị bịa gbuo m ifukwala ofe ọnụ gị na-esi onye ọzọ gbara ụka onye ọzọ gbara ụka ọ ntụ isi eme ewo biko gbaghara ntimoti ọkwa hụrụ bụ ihe dapụrụ m n'ike nwaanyị egbukwanụ m nya na ahụrụ ka ịda anyị kemgbe nnọọ na-ekuru na-eme njọ ya na-alachasị ile nwaanyị egbuo m ihe anyụ